I spent so many years in politics, Ben Bende politics. For more than 10 years, I'm with PDP. Until God directed me to join Abga. I didn't know where the reason for it. and I didn't know where I was going. But I had to obey so e, Elechirekeji tụziere m aka mkpo ya by ABGA three years ago. Ihe m buo bụ bisaa politics a bụ to be part of you and I have to support the party. M ji the party ụgwọ ime ihe ọbụla m ji eme ka this party chuo abend local ABGA as a party enyerela m aka in life. Unu abịa meeting ọma bụ ka a kparịta ụka then ya bụrụ ndụmọdụ advice anyị enyetu onwe anyị then anyị <clears throat> bido lewe anya wọt the future brings. Because certainly the future is bright. Yes. Yes.